AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ọzọ n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ana m asị ka ọ gaara gị nke ọma nwanne m nwoke nwanne m nwanyị ka amara nke Chineke anyị dịrị gị n'ezinụlọ gị n'ụbọchị taa anyị abịala ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị bụ ọnọdụ nke mgbagwoju anya ọnọdụ nke mgbagwoju anya dịka ihe omume anyị nke ụbọchị ndị a si na-aga nwatakịrị nwa agbọghọ a dị afọ anọ anyị na-ekwu okwu ya nọ n'ụlọ ọgwụ ọnọdụ ya wee ghọọ nke mgbagwoju anya nke a na-amaghị otu a ga-esi bido ya bịa bụrụ ihe a na-apụghị ịghọta nye ọbụna ndị dibịa bekee ha eme ihe ha nwere ike ime chee echiche niile nwere ike iche ma ihe ndị a dum adịghị nke lụpụtara ezi ihe abịa hụ na ọ bụ na ọ bụghị aka Chineke nwatakịrị a aka abụwo onye gabigara n'ihi na nramahụ a n'ihi na nrịrị a bụ nke malitere n'ahụ ire ọkụ ọnyụnyụ so ya bịa bụrụ nke nọkọtara n'otu ntabi anya ụkwara abịa ihe a na-ajọwanye njọ kwa ụbọchị echiche aba nwaanyị afọ n'ihi na n'ọnọdụ dị ka nke a anyị na-ekwu okwu ya olu nwatakịrị a ga-abụ nke na-akwụ yeke yeke olu ya apụkwa ibute isi ya isi ya kọla ebe a ya akọla ebe a o nweghị ike n'otu ebe n'ihi na ọ dị akwara niile ndị dị n'olu ọ dịkwaghị nke bụ akwara ma ọ dị mgbe ọ bịara rue olu nwatakịrị a abịa sie ike nyinyerere ọ dịkwaghị ebe ọ na-atụgharị atụgharị ọ pụghị ịkụla ya aka nri ọ pụghị ịkụla ya aka ekpe ụkwụ na aka nwatakịrị adịkwaghị nke na-anata ike ọkpụkpụ niile nke dị nwatakịrị n'ahụ bụrụ nke a na-achọ achọ tutu ewee hụ ha ruekwa mgbe o ruru na nwatakịrị apụghị iguzo ọ pụghị ijide ihe ọbụla nwa afọ anọ kwesịrị ihe ọbụla ebutere bụ nri ya erie ya ka bụ onye nne ya ga na-enye ihe oriri n'ọnụ ọnọdụ a jọrọ njọ rue na ekunye nri ya n'ọnụ n'ihi adịghị ike eji elofe ihe oriri ya nwatakịrị ga-agbọ ebedo dum gbọọ ya n'ahụ nne ya dịka a ga-asị ọ bụghị dụrụ m n'ọnọdụ dị otu a onye mụ na ya na-atụgharị uche ọ dị mgbe ọ bịara rue ahụ ya ga-abụ nnọọ ihe atọgbọrọ na-adịkwaghị akụkụ ahụ ya nke na-emegharị emegharị nwatakịrị a bụ onye nwetara onwe ya n'ọnọdụ dị ka nke a ọtụtụ ọnwa wee gasịa gịnị ka m na-achọ ka anyị wepụta na nke a mata na nramahụ nwatakịrị a esighị n'ebe Chineke n'ọbịa n'ọbụ nne ya bụ onye doro ya n'ọnọdụ dị otu ahụ ọ bụ nwaanyị a nke na achọ ige ntị okwu Chineke bụ onye tinyere nwa ya na nrịrịa dị otu a N'ọbụ nwaanyị a nke maworo ihe kwesịrị ekwesị ihe a chọrọ ka o mee o kweghị ime ya ewee na-apịa ya ọtụtụ ụtalị n'ọbụ nwanyị onye afọ juru onye na-adịghị onye dịka ya ọ dịghị onye pụrụ inye ya ndụmọdụ mere ka ọnọdụ dịka nke a bịakwasị ya o si otu ole ya kọrọ mmadụ lee abụ m onye isi ike anaghị m erubere dị m isi ọ bụghị ihe ihere gịnị ka ọ ga-ewe irubere di gị isi gịnị ka chineke na-achọ mgbe ọ sị irubere di gị isi ọ bụ ka ezinụlọ dị n'udo ka ị nwee nkwuwa okwu ịhụ na ya na ọ bụrụ na ị na-ebi ndụ nke ya na chineke na-amakọ ya ị ga-abụ onye ihere na-eme ị gaghị agbawa ọnụ kwuwa okwu ị gaghị enwe nkwuwa okwu na chineke bụ onye nkwuwa okwu gị ọ bụrụ na ị na ekwuwe okwu site n'ikike nke onye iro ị na-ada ada biko tutu anyị na-achịkọ isiokwu a ka anyị lebatụ anya n'akwụkwọ eklesiastis isi iri amaokwu nke asatọ akwụkwọ eklesiastis isi iri amaokwu nke asatọ ọ sị onye na-egwu olulu n'ime ya ka ọ ga-adaba ọzọ onye na-etipụ mgbidi agwọ ga-ata ya arụ mgbe a sị gị emela ga-echie ntị mee ihe ọ bụla nke na-eso ya ga-ezute gị arịọcha gị ịnụghị nke imetara ga-evuru ya ọ dịghị onye ị ga-evusara ya igwu olulu ị ga-adaba ya ọ gbasaghị m onye ị na-egwuru olulu ahụ ma ị ga-adaba ya na ị dababeghị ya n'ụbọchị taa pụtaghị na ị ga-adaba ya ga-etipịa mgbidi agwọ nọ na mgbidi ga-ata gị arụ ọ bụghị m ka ọ ga-ata arụ ọ ga-ata gị arụ ma ị kwere ya ma ị kwere ya ọ ga-ata gị arụ ihe ọ bụla nke ị mere jụ irubere chineke isi ọ ga-ayọ n'isi gị ọ ga-ayọ n'isi mụ onwe m ma ihe dị mkpa n'ụbọchị taa bụ na nwaanyị a ghọtara ebe nramahụ ya si ọ bụrụ mụ na gị na-anaghị eche onwe anyị n'iru chineke anyị si otu ole amata mgbe a na-adụ anyị ọdụ anyị si otu ole amata mgbe aghọm na-abịa m si otu ụlọ amata na ọbụ m akpa aka m na-egbu nwa m ọ bụrụ na nwaanyị a na anụ olu chineke ọ bụ na nwatakịrị a agaghara anwụ gị onye mụ na ya na-atụgharị uche chineke nwere ntachi obi nye mụ na gị ka anyị na-atụgharị uche n'okwu ndị a gbarakwa chọọ iru chineke n'ụbọchị taa si chineke lekwa m onye nwe m hazie ndụ m mee ka m ụzọ m siworo dahie ihe dị otu a nke m na-ahụ ebee ka o si na-abịa gee Chineke ntị ma ọ gaghị enye gị ọsịsa ọ dịghị ebe ọzọ m si gị gaa ọ bụ n'ụlọ gị n'ime ụlọ gị were akwụkwọ nsọ gị mgbe ahụ ị chere na ọ dịghị onye ga-enye gị nsogbu ụmụaka ehie n'ụra di gị ehie n'ụra ọ bụrụ nwoke nwaanyị ehie na ụmụaka ahie lite jụọ Chineke onye webatara gị n'ụwa sị ya nna m gịnị ka ị ga-agwa m mee ka m nụ olu gị n'ihi na olu gị bụ ndụ nye m mgbe ị na-eme nke a ka ọ gaziere gị enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị emeil adreesị anyị bụ arigiria at at com ma ọ bụ at gmail com at gmail ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị ngo nwanne onwe gị n'ihi ọnọdụ gị chere oge nke Chineke ọ ga-aza ekpere gị jisi okpukpe gị ike Amen. ọ ga-aza ebere gị jisi okpukpe gị ike adala mba n'oge nta ị ga-anụ isi okpukpe gị ike gị onye na-ege ntị n'ụbọchị taa ana m anabata gị n'ihe ọmụmụ nke akwụkwọ nsọ nke dịrị ụbọchị taa ama m n'ihe omegị niile n'ụbọchị taa Jehova gọziwo gị mekwa ka ọ dịrị gị na mma ka ị na-ewefụta ohere ige ntị n'okwu onye nwaanyị taa ana m arịọ ka Jehova gọzie gị karịa n'aha Jizọs amen isiokwu anyị taa bụ ị nwere amara nke Chineke ihe ọgụ ka a ga-eji tụgharị uche dị na jenesis isi isii n'ahịrị nke asaa na nke asatọ ya ka anyị kpere onye anyị Onye anyị gọzie anyị ka a na-atọrọ uche n'okwu gị taa ma mee ka mmụọ nsọ gị duzie anyị ịghọta ihe omirike dị n'okwu gị nyekwara anyị aka ka anyị jiri ya bie ndụ anyị dịka ojibere ọchọ nsọ gị aha jizọs kraịst bụ onye nwaanyị Emen. ị nwere amara nke chineke bụ isiokwu anyị taa jenesis isi nke isii anyị na-agụ n'ahịrị nke isii na nke asaa nke si otu a jehova wee chegharịa n'omere mmadụ n'ụwa o wee wute ya n'obi jehova wee sị m ga-ekpochapụ mmadụ n'elu ala bụ ndị nkeworo ma mmadụ ma anụ ụlọ na anụ ofe nke eluigwe n'ihi na iwo e m na-emere m ha ma nua wee hụta amara n'iru jehova ebe a na-eme ka anyị marasị n'ọgbọ Noa na mmehie jupụtara n'ebe niile n'ihi mgbe Chineke kere eluigwe n'ụwa o kere Adam na Eve n'oyiyi ya kee ha ha bụrụ ndị zuru oke ndị na-enweghị ntụpọ ndị na-enwe mmehie mana akwụkwọ Jenesis isi atọ mere ka anyị marasị na na n'ụdị nke agwọ batara duhie ha ma mgbe eji duhie ha ebube nke Chineke si n'ebe ha nọ pụa amara nke Chineke esikwa n'ebe ha nọ pụọ achụfụ ha n'ogige iden ha bụ ndị nọ na-awagharị n'elu ụwa niile ma si n'oge ahụ mmehie aha bịa ihe bụrụ ihe metụtara ọmụmụ niile nke nsi na na Iv otu a ka mmehie dịgidere bịa ruo n'ọgbọ nke Noa akwụkwọ nsọ mgbara amasị na mmehie bịara bịara ibe ya elu baa ụba n'elu ụwa n'ebe ọ dị ukwuu na chineke na onwe ya sị na ya e echegharịala na ya e kere mmadụ n'ụwa n'ihi nke a n'ahịrị nke asaa jehova sị m ga-ekpochapụ mmadụ n'elu ala bụ ndị nkewuru ya mere chineke ji si na echegharịa na ya e kere mmadụ na ya ga-ekpochapụ ya ga-eme ka mụ na gị mara sị na chineke nwere mwute ihe nne n'ihi mmehie otu a ọ dịkwa taa ka anyị na-ele anya ihe na-eme n'ụwa anyị were tụnye ihe mere n'ọgbọ nnu a anyị ga-ahụsị na ihe ike na ihe mgbu na ihe ịtakị n'obi na-eme n'ebe niile dị iche iche a na-egbu mmadụ na-akwafe ọbara a na-eme mpụ n'ụlọ ọrụ niile dị iche iche ihe ize ndụ n'ebe niile dị iche iche mmadụ ebiri n'ụwa bụrụ ihe iti aka n'obi n'oge awa ọbụla mmadụ ga-arụcha ụlọ ya biri n'ụlọ ya ya emekwa onwe onye mkpọrọ n'ụlọ ya nga o ji igwe gwere gbuo ụlọ ya okike ka ndị ọjọọ were ghara ịpata. ka bụ ọnọdụ ndị anyị na-achọta nwaanyị n'ụwa taa ma akwụkwọ nsọ na-eme ka anyị marasị n'ọgbọ nke Nua n'obodo anyị Nua wee hụtara amara n'iru Jehova gịnị mere Nua ji hụta amara n'iru Jehova n'ahịrị nke itoolu na si nua bụ onye ezi omume nua zukwuru oke n'ọgbọ ya niile nua na chineke yikọrọ jee ije ka mmehie na-ejupụtakwara n'ụwa anyị taa mụ na gị kwesịkwara ịbụ ndị ga-ahụta amara n'iru jehova olee otu anyị ga-esi hụta amara n'iru jehova anyị ga-abụ ndị ga-ebi ndụ nke ezi omume nua biri ndụ ezi omume n'ọgbọ ya mụ na gị n'otu ọka pụkwara ibi ndụ nke ezi omume n'ọgbọ a nke anyị nọ n'ime ya olee otu anyị ga-esi bie ndụ nke ezi omume anyị ga-akpọ mmehie asị ime ka anyị sụọ ya oyi gee ntị n'okwu onye nwe anyị n'ihi na akwụkwọ nsọ nyere anyị ụkpụrụ dị iche iche ka anyị ga-eji bie ndụ si ma anyị egbula mmadụ ma anyị akwala iko ma anyị agbala ama ụgha ma anyị enwela anya ukwu ma anyị sọpụrụ ya nwenachi ọzọ tinyere ya ọ bụrụ anyị gee ntị na ntụziaka nke Jehova anyị ga ezi omume mgbe mmụọ nsọ na-eduzi anyị n'okwukwe nke anyị kwenyere n'ebe jizọs nọ n'otu aka mụ na gị kwesịrị ịbụ ndị a ga-ahụta dị ka ndị zuru oke n'ọgbọ nke anyị ya taa n'ihi na ọ ga-adị anya jizọs ga-abịa jizọs bịawa ọ ga-achọ ndị ga-abụ ndị a ga-azọpụta ndị hụtara amara n'iru ya mụ na gị taa kwesịrị ịhụta amara n'iru onye nwaanyị bụrụ ndị a ga-azọpụta n'ihi nke a ka anyị soro chineke yikọọ na-ejegharị n'ezi omume dịka noa jegharịrị akwụkwọ nsọ gbakwara ama n'otu aka na enok sokwara jegharịa bụrụ ya gbara ama nke ezi omume ma chineke gwere na ndụ laa n'eluigwe iji gosi anyị sị onye ọbụla mere ezi ihe na chineke ga-enwe ike ịzọpụta ya dịka noa chineke hụtara amara n'iru ya gụọ ya dịka onye ezi omume gwa ya ka ọ tụọ ụgbọ nke a ga-eji zọpụta ya zọpụta ezinụlọ ya zọpụta anụ niile ndị chineke chọrọ ka zọpụta otu a ka chineke na-arịọkwa n'aka mụ na gị taa ka anyị tụọ ndụ anyị dị ka ụgbọ n'ihi na ọ ga-adị anya jizọs ga-abịa ya bịa dị ka a zọpụtara nua na ezinụlọ ya otu a ka a ga-azọpụtakwa gị zọpụtakwa ezinụlọ gị n'ihi nke a taa kpebie nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-ege ntị ibi ndụ nke ezi omume kpebie isoro chineke yikọọ na-eje ije n'ezi omume ụtọ ga-abụ na anyị a mgbe a ga-achọ ndị hụta n'ihu jehova ga-enwe ike iso n'otu ndị ahụ ama m na ịgasị na ịdịghị ike ma jehova na-ekwe nkwata asị dịka ọ nọnyere nua na anyị ga-anọnyere gị ga-enwe ike ibi ndụ gị dịka o si chọọ n'aka ya mgbe ị na-ege ntị n'okwu ndị a ma mgbe ị na-enwe ọchịchọ ibi ndụ nke ezi omume ana m arịọ ka onye nwaanyị nọnyere gị binyere gị duzie gị n'ụzọ gị niile ka o wee dịrị gị na mma otu ọ ga n'ụbọchị a gị hụta amamiru onye nwe anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị chineke anyị binyere anyị gọzie anyị ka anyị nwee ike ịhụta amara n'iru gị na ọgbụgba nke anyị nọ n'ime ya nke mmehie na-emebiela ma ọ bụ ọchịchọ gị zọpụta anyị anyị maara nke ọma dị ka ijikere nua zọpụta ya na ịga ejikere anyị onwe anyị n'otu aka nwee ike ịzọpụta anyị anya bụrụ ndị nketa oke nke ndụ ebi ebi ahụ nke a ka anyị na-arịọ n'okwukwe n'aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị ekelela onye nyere anyị ozi ọma nke site n'ime akwụkwọ nsọ onye mgbasa ozi Josaya anyị na-asị ka Chineke gbaa gị na ọma nke nyere anyị taa na-echekụtara onye ọma na-ege ntị na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria. Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 63 637224 gbalịa detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com unu anụla ozi ọma unu ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu Adventist World Radio ka ozi chekụtakwa na nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka Chineke gbaa unu ume ka anyị hụ na ya Chineke bara na ụba n'ihe ọ bụla nkunu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye ọma na-ege ntị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo